ha nọ n'oche kpaa nkata. ha nọrọ n'oche kpaa nkata ọ okwu ọ kwụrụ ọtọ okwu o bu ibu gaa ahịa o gaa ahịa nwaanyị ahụ bu ọtụtụ ji gaa ahịa n'ụtụtụ a ahụ buru ọtụtụ ji gaa ahịa n'ụtụtụ a ha so anyị gaa Aba Ha sooro anyị gaa Aba. Eso nwanne ya nwoke gaa akwụkwọ. Eso nwanne ya nwoke gaa akwụkwọ. Esoro m nwanne ya nwoke gaa akwụkwọ. E Ụmụ akwụkwọ niile so anyị bụọ abụ. Ọnya ụgbọ gaa Ọnịcha Ọ nyara ụgbọ gaa Ọnịcha n'izu gara aga. Eji m mma a bee anụ. O ji azụ tee O jiri azụ tee ofe tọrọ ụtọ. o tere ofe azụ tọrọ ụtọ anyị ji ụgbọelu bịa anyị bịa Enugu Anyị ji ụgbọ si Enugwu bịa ụmụ Anyị jiri ụgbọ si Enugwu bịa O yi uwe mara mma gaa omere. o yiri uwe mara mma ga omere. ọ gba ọla ya saa aka ya ọ gba anaghịchi akpa nkata. Ha nọ n'oche akpa nkata. O bu ibu aga ahịa. O bu ibu aga ahịa. Iji ncha asa aka gị? I ji ncha asa aka gị? Gịnị ka iji nke ahụ eme? Gịnị ka iji nke ahụ eme? Gịnị ka iji ji mma m eme? Gịnị ka i ji mma m eme? Ebe ole ka ịnya e ụgbọ aga? Ebe Ha na-anọ n'oche akpa nkata Ha na-anọ n'oche akpa nkata kwa ụbọchị. Ọ na-anya igwe aga akwụkwọ. Ọ na-anya igwe akwụkwọ. Ọ na-ekpu okpu arụ Ọ ọrụ. Anyị na-anya ụgbọ aga Enugwu kwa izu. Gịnị ka unu na Gịnị ka unu na-eji nke ahụ eme? Ọ na-ete ofe anụ na-atọ ụtọ. Ọ na-ete ofe anụ na-atọ ụtọ. Ọ na-eji anụ ete ofe ụtọ. Ọ na-eji anụ ete ofe ụtọ. Anyị na-eji mmanya eri nri. Nna m ga-anya ụgbọ ga Aba echi. Nna m ga-eji ụgbọ aga Aba echi. Gịnị ka ị ga-eji mma ahụ mee? Aga m eso ha gaa sinima. aga m eso ha aga sinima ị gaghị enwe ike iji osisi mezie nke ahụ ị gaghị enwe ike iji osisi mezie nke ahụ Achọrọ m ka ọ nyaa ụgbọ m Achọrọ m ka ụgbọ m gaa Ụmụahịa. Ụnyaahụ ụgbọ ahụ ụgbọ bịa onye enyi ụgbọ gị bịa onye enyi ụgbọ gị bịa gịnị mere n'ebe a gịnị mere n'ebe a Ebe ole ka unu ga-eso ha aga? Ebe ole ka unu ga-eso ha aga? Mgbe ole ka ị rụchara ọrụ gị? Mgbe ole ka ị rụchara ọrụ gị? Unere ole ka ị chọrọ? Onye ka ị so gaa sinima? gaa sinima? Gịnị ka i ji akwụkwọ m eme? Gịnị ka i ji akwụkwọ m eme? Kedụ ka ị dị? Kedụ ka ị dị? Kedụ aha gị? Kedụ aha gị? Kedu maka akwụkwọ ahụ? Kedu maka akwụkwọ ahụ? Kedu akwụkwọ ahụ? Kedu akwụkwọ ahụ? Kedu onye enyi ụgbọ gị bịa? kedu onye nye ụgbọ gị bịa kedụ ihe mere n'ebe a kedụ ihe mere n'ebe a kedu ebe unu ga-eso ha aga kedu ebe unu ga-eso ha aga kedu mgbe ịnụchara rụchara ọrụ gị kedu mgbe ị rụchara ọrụ gị kedu onye iso gaa sinima kedu onye iso gaa sinima kedu ihe iji akwụkwọ m eme kedu ihe iji akwụkwọ m eme Kedu ndị anyị na-eche? Kedu ndị anyị na-eche? Kedụ ihe Okoye kwuru banyere? Kedu ihe Okoye kwuru banyere? Kedu ihe unu na-eme Kedu ihe unu na-eme? Kedu ebe iko gị dị? Kedu ebe iko gị dị? Kedu ebe ego gị dị? Kedu ebe ego gị dị? Kedu maka akwụkwọ ị wetara? Kedu maka akwụkwọ ị Kedu akwụkwọ ị wetara? Ọ dị n'okpuru oche Ọ dị n'okpuru oche m. Kedụ maka ofe o tere? maka ofe o tere? Ọ tọrọ ụtọ. Ọ tọrọ ụtọ. Kedụ ofe o tere? Kedu ofe o tere? Kedụ maka ego m nyere gị? Kedụ maka ego m Ọ kedu maka ọrụ ọ na-arụrụ gị kedu maka ọrụ ọ na-arụrụ gị ọ dịcha mma ọ dịcha mma